chukwu emewo ọmụmụ ịma na ọgọzi iwo m agọzi o buliwo m elu mbụ anya gwụrụ agwụ chukwu emeworo m ihe mmadụ ụwa na-apụghị mere m ọ bụghị m mere ya ọ bụ m na-eme olileanya gwọrọ agwọ chukwu emeworo m ihe mmadụ ụwa na-apụghị mere m ọ bụghị m mere ya ọ bụ m na-eme asị m chukwu emewo omume mana ọ gọzi iwe ma gọzi o buliwo melu mbụ olileanya gwọrọ agwọ chukwu emeworo m ihe nne na nna m apụghị mere ọ bụghị m mere ya ọ bụ m na-eme nwanne m ọ m mere ya m na-eme enyi m ọbụghị bụghị m mere ya ọ bụ m na-eme nwanne m ọ bụghị m mere ya ọ bụ m na-eme ọ bụghị m mere ya e. ọ bụ m na-eme ụna mana Chukwu mere ya ọ bụ m na-eme ọbụghị bụghị m mere ya ọ bụ m na-eme Can someone put on your dancing mana apụghị mere m ọ Chineke na-emenụ ya lelele ololololo gị nwa ọ ga-eme ndị iro gị ebe ọ ga-eme ndị iro gị ọ ga-eme ndị iro gị n'anya ọ sị m na ọ ga-eme ndị iro gị n'anya ọ bụghị m mere ya ọ bụ m na-eme onye na-ebe chukwu nyere gị nwa ọ bụghị na-eme ya chukwu nyere gị ọ bụ ụdị na-emenu chukwu na-enye kọneshọn ọ bụ ụdị na-eme ya ọkwa chineke ọ bụ ya na-emere gị ya nwanne kele jehova m asị gị kele jehova ọ bụghị gị na-eme ọba amara chineke m ọ bụghị gị na-eme ọ bụ ya na-eme kedu onye na-achọ visa ụbọchị visa gị ga-eru gị aka na eburu ndị iro gị ọ bụrụ na ha bilie a ga-ajụwa ajụjụ si o how o yo o eji yo na-eji yo na-eji yo ị ma ihe ị ga-agwa ha si ha ọ bụ m na-eme ọṅụṅụ ekele dịrị gị otuto dịrị gị ekele dịrị gị onye mkpụrụ gota ọkwa gị bụ ọtụmọkpọ ndị nsọ igwe na-eche ndụ onye na-enye nwa onye enye ya udo aka dị n'elu ha a ma agọzi alụ mgbo n'anya gwụrọgwụ chukwu emeworo m ihe mmadụ ngwa na mkpuke mere m ọ bụghị m mere ya ọ bụ m na-eme ọ bụghị m mere ya ọ bụ m na-eme ọ bụghị m